ngala igbo bịalụ na obi his royal majesty igwe fam alex ụzọ onyedo igwe eze chuamagha of ogidi kingdom um, wee bụrụ na efepụtala ya ebe a tata bụ ka anyị jụ kene ka o si ede n'ogidi ee eh, ka nọmba one man 001 of ogidi kingdom kọwa kene anyị ee eh, ka ha si wute ndị ogidi na ka o si ara na ka esi akwadobe on the 12th of september ịkwa esi e eh, ọnwa oyoko high chief sam mendo bye bye hmm? nke ikpeazụ igwe ayakpa n'obi um, ọnwụ ogidi eh, wutere onye ọbụla n'ogidi ọkọbido na-arụ maka na m atụrụ anya ọnwa na ụdị ogede ga-enye royal funeral ogede ga-enye royal funeral ogede ga-akwụ ya as onye pụrụ iche n'ogidi ịma n'ọnwa ọnwa n'ogidi olu nne o nwere mgbe ọnwa sọsọ ọnwa na few of his colleagues mma dịka Achif uh, Sam um, Atamọ na Achif Ifeanyi Udokwu mgbe fa na-atọ pụ ogidi a n'isi abịa ji okwu fee jee abịa ego fee weta ọtinye enwe igwe wee up to ten fakara lụkwa so ọnwa ọnwụrụ famili ọnwa na-abara n'ime nyere ofu onye aka ọ bụ niile irire ego ọnwa n'ọnụ gaa nwanne gị elie ma nwunye gị elie ma ọ bụ ofu onye na ụmụnna gị elie so ego ọnwa kpatara um, ozuru ọrụ ọnụ na ka ifie ogidi wetalụ ụbọchị 12 uh, na a ga-akwụ ya specially na onye obodo ọbụla ma onye nọ abroad ma onye nọ um, home ga ezuko ife na i observe that day as ọnwa's day onye ọbụla mere kwesịrị ime nke a ana m enye ya as iwu ebe obodo onye ogidi nọ ma ọ nọ obodo ebo ma ọ nọ naijiria ya ka arụ mma na mbọsị na oke ife mere na a na-akwụ ya tinye na ekpere ka chukwu na nnukwu na ndụkwa na ndụ ebe ebe ya igwe mm. anyị anụgo ka o si ara mm. eh, na ọ bụrụ obere ife mere ogidi mm. eh, anụkwu m na ogidi na-akwadie n'ụdị pụrụ iche na ụdị a na-eme n'ugboro mbụ maka na ọnwa mere ife a na-eme n'ugboro mbụ na a sị na anụ gbaba ọsọ agba anya ajọ egbe o wee bụrụ na eh, high chief sammendụ ah, mere ife dị egwu n'ogidi ogidi wee sị na-agakwukwa ya n'ụdị dị egwu igwe anyị ekene ya o